Eh, ise biko gwa anyị aha gị Lawrence Duru onye amị aka ndị wee veteran mhm. eh, biko inwe ike gwa anyị ka ihe ndị gasịrị oge a na-alụ agha nne m aga ekwu ndị ga-echeta ndị hụkwa mhm. n'ezie n'ezie ọ mmegbu ndị Igbo n'afọ ka eru ha n'aka kpatara eji jecha abụrụ akọọdụ emeka ihe emere ebe a dọta naijiria ndị naijiria kwuru dịkwusi na anya na ebe achọghị agaghị anapụ ihe dịrị aka mgbe ka ha dọtarazie ebe ibido chụwazie ndị igbo niile ebe ahụ ebe niile ha nọ n'ala anyị jisikwa ebe nọ n'ala ihe ọnọdụ dọtazie banye milisha si na milisha banye n'amị oke lụrụ dịka biafra milisha na milisha mgbe a na-aga erubere recruitment hmm. onweghị mmadụ karịa oge ahụ ruo na february 8 february 5 1968 wee sị na amị recruit cengezie trenin na ụmụọzọ isi from ụmụọzọ isi emechaa ihe emuntandị emezie tu ụmụ abụidi tu isi ochi igwe ebe niile ndị a sikweba gbachata na ihubegaris si ihubegaris ha dịzi njem ezi ụmụ ahịa maka ya ọta isi eme ogbunigwe ntọgbu osi egbe mezie trenin maka ogbunigwe lụtakwa ọchị ndị ifa ata ike na ike duru so iso na ndị mere ogbunigwe n'oge a na-ndị ndịda agaete um, sọfa trayad na ihe ndị ọzọ a ga-eji tinye ya na bọket ndị uh, tinka arụrụ tinyekwarịrị wayas e, e, ekwu ma asi asị na ogbugbu na ọdụ otu onye ka ọ na mmadụ ise ka ọ na-egbu mm. ekwe abizie na uh, ireta ebe a mana onye nke m na ya na pc ji ekpodumodu mm-hmm. former director na jem laija post n'ime ebe m anyị na-egbatazi ihe mme a na-akpọ aga bute akị mgbeke n'elu kpụkpọ akpọ ebụwachi eweta mmiri ya chibemechi nye ndị ga-eme ha ji emezi mmiri ji anyọ plen o ndị biafra jiri mmiri aka bekee rụọ mmanya ji anya plen helikọpta

oke ị na-agwazi m na ndị biafra sayentist eh, wụ ndị biafra sọsọ ndị m hụrụ ndị biafra ma a ga-azachagwu ụfọdụ na na-arụ ndị Izrel ọrụ bifo orisi ha lọtazi n'obodo na ihe na spirit kpatara ha ji lọtawazie hmm. nyozi aka nke nwoke nna chigwu mejọ pc ji odumodu ọrụnaja pusi dị mbezikwa mana dịka ụmụ mụrụ ihe ala kemịkal injinia na ihe ndị mata o ji onye m hụsie maka ime ogbunigwe maka agịdakpọ maka ogbunigwe gara agịdakpọ nwa ọkụ onye ọka ahụ josef christopher emeka odumodu a onye ọka ọ onye ọcha from Ireland mgbe nwoke alụọ nwa na-akpọ josef odumodu ka ọ wụ uh, director na uh, standard organization of nigeria now ọgwụ ya nwoke ka m jụkwa jụọ iso na ndị rụpụtara ngwa agha biafra ji nụọ ọgụ ka obi dị na oge unu nọ na-arụrụ ala biafra ihe ndị ịzọpụta obodo anyị n'aka ndị ọcha ka anyị iji anyị eme ndịka ihe ọsọrọ ememezi barikin sawa ha mutu mbanza anyị chọrọ eze ahụ nke abata iji na-arụ ihe niile ndị a obiọma dị onye ọbụla iri nri dị na ga na-eme ihe na-anụkwa na anọpụta ihe a eme ndị na-abịa na eburu na ebu na-aga na war front anyị nọrọ itinye na 12 division irete oge ahụ ọ dị egwu na so ọ dị egwu ihe ị na-akọrọ m na-agbanwoju m anya hmm. eh, nwee ike kọrọ anyị maka ebe ụgbọelu na-ada uli estrip ndị ndị biafra rụ estrip ndị biafra nọ dị ugbu a ofuga nọ na anambra oge ahụ hmm. isi ọlụ kịta na-achọ ka ị pụọ ama ọbịa ọka hmm. o nwere nke nọ n'ahịa nke ọzọ ọbara uli ebeplen na-ebu ya andọ ndị biafra rụrụ ọnụkpara ha ya mma mma ọ bụrụ ka a si bịa chọọ ọbịa ndị ọcha maka ọ dagharị mmaji ha ga-anụ ya nụta ya mma mma chukwu nyere ha ọgụ isi ha ji na-eme ihe niile ndị chineke chineke so ka m jụkwa nna anyị biko ewen iwe biko ewen iwe maka na obi na-amasị m na-ahụ ihe nna m ndị nna m merụ ma m na-aghọta na onwebe ebe m bido ee eh, ka ka obi dị gị dị ka anyị bụ ụmụ gị nọ na-agbasi mbọ ike maka inweta biafra ihe sọsọ ekpere na-ekpe n'ụtụtụ ma ehihie anyasị na ndị eri chineke nabata ayịyọ ndị ile na-ekpe ndị ga-eweta ọgụgụ isi ha mmụta ha n'ụzọ dị iche iche iche dịka otu inyi ngozi ka ha na ndị mụtara ebe a mụtara ha weta na-eji eme ka awụ na biafra nwa onwe ha agha mm-hmm. nọ n'ọnụ anyị obodo a ga-eje na-etu ọnụ ọ bụrụ igwe bụ ise izrel na-eme ihe niile ndị kịta ọha kacha efesa ha arab na chisise gwụọ ha ịba so ọhịa nọ ka chineke nye ha ngosi nkwekọrịta ọganihu ka a ka ka ịhụnanya ha ga-eji nagara ime ihu ihu abụọ ihe niile ha na-agba mgbe ka ọ bụ ihe ga-amụta mbere n'ezigbo maka ọganihu anyị taa echi eche na ụmụ anyị ga-amụta amụta kekwanụ maka maazị Nnamdi Kalụ ka o nwere okwu ị nwere ịgwa onye a na-edu ndị IPOB Nnamdi Kalụ ihe ọ na-eme bụ ihe tozu etozu ọ bụrụ onye ihu abụọ dịkwara onye eri ego ka hapụgo obodo ya Chukwu na-edu ya n'ụzọ niile ndị a ya na yo Chineke ma ụtụtụ ma ehihie ma anya ote pụta n'ụtụtụ otu isi duru mpụta ka ichikọta ha duru Nnamdi Kalụ ọ ya na mbata ndị iro na-achụ ya ka ha rie inwe afọ ya onye na-achụ ya anyị ga-agbanye aka na mmiri mmiri oyi nkịtị ga-awụrụ onye ahụ mmiri ọkụ mmiri ọkụ ga-awụzi ihe a ga-ewe agada kpasịa m ebe ahụ megide ya anya chineke ga-edo Nnamdi Kanu ndị na na ya na-azụ ka ha wụrụkwa ndị ezigbo mmadụ na-agaghị ihu abụọ ahụ ego egogide ala nna ya ahụrụ ego kwugharị ọzọ ka ha gere ụdị ụdị mmadụ ahụ ka ha ga-eme chineke ridepụta ndị ga-eme ka Nnamdi Kanu nọdụ ụdị ahụ hmm, na 30 anyị ga-echeta ndị nke ndị Naijiria gburu ndị nna anyị ndị nna anyị bụ nna anyị ndị nke akwasuru iko n'ike na ndị nke nwụrụ na-agụrụ ka ihe na-agwa anyị na-agwakwụ ndị na-ene gị n'ihe onyonyo n'ụwa niile banyere 30th 30 wụ ndị ụwa ndị ike nwụrụ ndị ike bịara na Naijiria hụ ihe ụfọdụ mere ndị ike nọkwa obodo ndị ọcha a na-ewepụta ha ihe niile na na ihe niile ha ji nyoro ndị biafra aka n'ụzọ ndị ha si enwe ike ihe agadebego ebe egbe edidebe edidebe ahapụghị ya sị ka anyị gbalachi ha azụ a ga na-ebekwa isi mmadụ dịka ọcha ha bereke nwaanyị ya na kaduna na 2016 Bridget agbaghị onye obodo ebe a ji ya na-agbalịrị igwu nwelele ihe niile ahụ na-emere so chineke onye okike onye kere mmadụ niile ka onye Nnamdi Kanu ike ahụ ndị na-esokwe ndị na-eme ụmụ Biafra na-ekpe na ekpere ekpesi ike ka ha si n'aka ndị omewu apụta agbanyeghị afọ ole owego ụmụ Izrel nọ afọ ole na Ijipt tụrụ ha eletakwa ebe iri afọ abụọ na narị abụọ ka ha nọ mapụta wụrụkwa obodo ọkwụrụ akwụrụ nke ka ha na-asọpụrụ ndewo hmm.